ndị kọrenti nke mbụ isi nke abụọ mụ onwe nkwa ụmụnna m mgbe m bịakwutere unu abịaghị m n'ọka okwu ma ọ bụ n'ọka amamihe na-ekwusara unu ama nke Chineke n'ihi na ezubere m ka m ghara ịmata ihe ọbụla n'etiti unu ma ọ bụghị Jizọs Kraịst ka m matakwa onye ahụ ka onye akpọgideworo n'obe mụ onwe m nọkwa n'etiti unu na-adịghị ike na n'egwu na n'oke ịma jijiji okwu m na ihe m kwusara abụghịkwa n'okwu amamihe ime ka mmadụ kwenye kama ha bụ na ngosi nke mmụọ nsọ na nke ike ka okwukwe unu wee ghara ịdị na amamihe mmadụ kama n'ike nke Chineke otu ọ dị amamihe bụ ihe anyị na-ekwu n'etiti ndị tozuru oke ma ọ bụ amamihe nke na-abụghị nke oge a ọ bụghịkwa nke ndị isi oge a ndị a na-eme ka ha ghara ịdị ire kama ihe anyị na-ekwu bụ amamihe Chineke n'ihe omimi bụ amamihe nke ezobeworo nke Chineke buru ụzọ kaa aka mgbe oge ndị a aka erue iwetara anyị otuto nke ọ dịghị onye ọbụla n'etiti ndị isi oge a maara n'ihi na a sị na ha maara ya ha agaghị akpọgidewori onye nwe ebube n'obe kama dịka e dewere ya n'akwụkwọ nsọ si ihe anya na-ahụghị nke ntị na-anụghịkwa nke na-abaghịkwa n'obi mmadụ ka hara bụ ihe Chineke doziri ndị hụrụ ya n'anya ma ọ bụ anya onwe anyị ka Chineke kpughere ha site n'aka mmụọ nsọ n'ihi na mmụọ nsọ na-enyocha ihe niile ọbụna ihe niile dị omimi nke Chineke n'ihi na onye n'etiti mmadụ matara ihe niile nke mmadụ ma ọ bụghị mmụọ nke mmadụ ahụ nke dị n'ime ya ọ bụ na otu a ọ dịghị onye maara ihe nke Chineke ma ọ bụghị mmụọ nke Chineke ma ya onwe anyị anataghị mmụọ nke ụwa kama ọ bụ mmụọ nke sitere na Chineke ka anyị wee mata ihe niile Chineke were amara nye anyị ọ bụkwa ihe ndị a ka anyị na-ekwu ọ bụghị n'okwu nke amamihe mmadụ n'ezi kama n'okwu nke mmụọ nsọ n'ezi anyị na-ewerekwa ihe nke mmụọ nsọ tụlee ihe nke mmụọ nsọ ma mmadụ nke mkpụrụ obi onwe ya na-achị adịghị anata ihe nke mmụọ nke Chineke n'ihi na ha bụ ihe nzuzu n'anya ya ọ pụghịkwa ịmara ha n'ihi na ewere mmụọ nsọ sikwupụta ha ma onye mmụọ nsọ na-achị na-esikwupụta ihe niile ma ọ dịghị onye ọbụla na-esikwupụta ya onwe ya n'ihi na onye maara uche onye nwe anyị ka ozi ya ihe ma anyị onwe anyị nwere uche nke Kraịst